ekele m unu ndị ọma na-ege ntị ana m anabata unu na All News aha m bụ Michael Ubanese ihe abụọ akụkọ mere n'izu ụka Osage Ize Iyamu emeriela na ntuliaka ndọrọndọrọ ọchịchị gọvanọ nke mbụ nke ndị APC na-ala Edo Osage wetara ntuliaka ọnụọgụgụ ya pụtara puku iri abụọ na asaa narị asatọ iri atọ na asatọ onye nke abụọ na-esota ya bụ Dr. payes Odubu wetere ntuliaka ọnụọgụgụ ya pụtara puku atọ narị asaa iri asaa na isii onye nke atọ bụ Osaro obazin wetara puku abụọ narị asaa iri abụọ na anọ ebe mmadụ na-abụ agbụpụ onwe ha bụ ndọrọ ndọrọ ọchịchị nke a mere ka ndị otu APC họpụta Ize iyamu dịka onye nnọchiteanya na ntuliaka ị e ga-eme n'ala Edo n'afọ nke a. Ya bụ Iyam kwuru na ọ nọ n'ọsọ imepe obodo ala Edo ma mefee ya n'ọnọdụ ọzọ dị mma. Ụlọikpe enyela ndị uwe ojii iwu ka adọhapụ Ikenga n'ụlọ mkpọrọ. Ụlọikpe dị n'elu nke dị na nnọkọta obodo Naijiria enyela iwu na ọgbakọ ha were na Biwira ka a tọhapụ onye otimkpu ka ndị njikọta United Political Parties CUPP aha ya bụ barista Ikenga Imo Ugwuchinyere n'ụlọ mkpọrọ ọ bụ onye nkwupụta nke ụlọ nnọchite anya ahịa ya bụ Honorable Femi Gbajabiamila kwupụtara ihe a mere eji wee nwụchikọrọ nwoke a ndị otu njikọ nke South-East Youth Leaders COSEYL dịka otu ahụ ụmụ okorobịa nke dị na mpaghara ọdịda anyanwụ obodo Naijiria kwuru na agha anọtaghị ka ndị uwe ojii si wee nwuchie Barrister Ikenga na abuja ha kwuru na obodo ọbụla na-achị ọchịchị onye kwuo uche ya na onye ọbụla nwere ikike ikwu ka o si dị ya n'obi na ihe gbasara ọchịchị ndị okenye na-ahụ maka ọchịchị obodo akparụla onye isi ala naijiria ga gaa ụlọikpe ihe kpatara ha ji mee ihe abụ maka ikpe okike n'ebe ndị mpaghara ọdịda anyanwụ nke ala naijiria nọ wee na-amanye ya aka ọkwa ego ruru ijeri narị iri ise otu onye n'ime ndị okenye abụ Chief Edwin Clark jikọrọ aka ya na ndị okenye iri na isii ndị ọzọ gụnyekwa ndị isi ndị otu na-ahụ maka ndị ọdịnala obodo na mmapara ọdịda anyanwụ Naijiria, kwuru onye isi ala a ya bụ Muhammadu Buhari gaa ụlọikpe dị elu nke dị n'Abuja ekpupụtara na onye isi ala bitere ọnụego ego dọla ijeri iri abụọ na abụọ na ijeri asaa n'aka ala ndị ọzọ maka imepe obodo mana o were ọnụ ego buru ibu wee nye ndị mpaghara ọwụwa anyanwụ ma were nke obere wee nye ndị mpaghara ọdịda anyanwụ nke megidere iwu na-achị obodo onye ọkaikpe Justice Okon aban tụnyere abalị iri na ọnwa asaa maka ibido ikpe ọbụ ala Ghana aha ya bụ Nana arịọla ala naijiria Muhammadu Buhari na-egwentị mgbaghara maka ụlọ akwaturu n'ụlọ ọrụ kọmishọn dị n'elu ala naijiria o kwuru na ya ezeela ndị ga-atụ ntụala ịchọpụta ihe kpatara ya bụ nkwatu onye isi ala naijiria buhari na asi oriakụ ekwesịrị ndo maka ọnwụ nne ya onye isi ala naijiria bụ muhammadu buhari na-ebere onye na-ahụbu maka ọnọdụ agụmakwụkwọ oriakụ obegele eze kwesịrị na ndị ezinụlọ ya bụ maka ọnwụ nne ha bụ oriakụ cecilia ọnụ. onyeisi ala naijiria na-asụkwa ụmụ ụmụ ya nakwa ndị ụka Redeemed Christian Church of God ndo ma na-arịọ ka chineke kasị ahụ obi ma nye ya bụ onye nwụrụ anwụ ezumike ebighị ebi oriakụ sicilian nwụrụ n'ọrịa kansa ọ gbara afọ iri na asaa na asatọ ịhụnye aka Facebook agbaala ụka dịka ndị uwe ojii kpara otu nwoke aka maka idebe onye Filipin ọhụrụ hụrụ n'anya n'ebe zoro ezo kamgbe ọnwa isii ndị uwe ojii akparala otu nwoke abụ otu nwoke aha ya bụ Maazị Chukwudi Odo nwaanyị Filipino aha ya bụ Irene na Maazị Chukwudi ọkụrịtara onwe ha n'aka fesbuk n'afọ puku abụọ na iri na asaa tupu Maazị Chukwudi wee kpọọ ya ka ọ bịa Enugu n'ọnwa iri na atọ n'afọ puku abụọ na iri na itoolu nwada irene kwadoro ịnọ obere oge tupu maazị kuchi chukwudi wee jichie ya ndị uwe ojii zọpụtara irene ma nye nkwado ijikọta ya na ndị ezinụlọ ya n'oge na-adịghị anya otu nwoke aka ọrụ ya bụ imepụta ihe nkiri aha ya bụ gade akimpelu anwụọla akimkpelu bụ onye eji ogbu Machek wee mara nwụrụ na ụtụtụ ụnyaahụ bụ Tọzdee na be ya dị na Okeado Ibadan oyo steeti ọ bụ onyeisi ndị na-emepụta ihe nkiri kwupụtara nke a ndị otu APC agbasala ndị otu NWC wee kpọlite Maala Buni dịka onyeisi ndị otu nlekọta ọ bụ onye inye aka onye isi ala n'ụzọ nta akụkọ ọhụụ bụ Maazị Bashir Ahmed kwupụtara na ọ bụ ndozi aka onye isi ala Muhammadu Naijiria Muhammadu Buhari Senetọ Abiola Ajimobi anwụọla onye isi ọchịchị obodo Oyo steeti n'oge gara aga bụ Senetọ Abiola Ajimobi anwụọla ndị ụlọọrụ ONUS kwuru na Senetọ Ajimobi bara agwọ ọrịa n'oge o butere nje ọrịa covid-19 a mụrụ senetọ Ajimobi n'abalị iri na isii nke ọnwa iri na abụọ n'afọ puku iri na itoolu iri anọ na itoolu tupu ọ ọ bụ onye nlekọta ụlọ ọrụ na-emepụta mmanụ n'ụgbọala ọ hapụrụ ndị na-ahụ maka mmanụ ụgbọala n'afọ puku abụọ na abụọ wee banye na ndọrọ ndọrọ ọchịchị n'afọ puku abụọ na atọ senetọ Ajimogbi gbara afọ iri asaa tupu ọ nwụọ ndị be anyị anyị abịago na njedebe akụkọ a ka ọ dị mbọsị ọzọ daalụnụ